All the barricades, I wanna know. ekele m unu ndị hụrụ n'anya na ndị hụrụ m n'anya nke kunu mere n'ụbọchị tata ọwụ na nke a izizi ị na-abịa across my video ups biko gbaa mbọ na ị nyere ihe onyonyo a mmasị gbaa mbọ fụ na ị nyere ya thumbs oke. <laughs> maka na ama m si na ị ga-alaikikwa ịhụ m ọzọ kọwa ị chọghị ịhụ m ọzọ ama m na ị ga-alaik ịhụ m ọzọ m gbaa mbọ nye ya thumbs up ịgba mbọ kliki ebe ahụ na-acha red ka iwe join ya dị family ịghọtago mana ọ bụrụkwa na ị bụ onye na-ekirịta ụmụ ekiri ekele m gị speshali ịghọtago ebe ihe m na-amasị gị chineke m gọzie gị n'ogo so with that being said anabata m unu n'ime another beautiful vlog ọ na-esi wee na-adị ite vloggy vloggy kind of day again today <laughs> put yourself together put yourself together i can do this <laughs> igbo amakakwanụ ndị be anyị igbo mara ezigbo mma igbo na-atọ ụtọ igbo na-atọ ụtọ ọsụsụ ọ na-atọkwa ụtọ omume. so tata ekpebiri m na igbo ka anyị ga-eji ga-eme vidiyo nke taa biko aga m agba mbọ fụ na m tinyere translation on the screen for ndị na-anaghị ana igbo because ama m na ọtụtụ ndị na-ekiri m abụrụ ndị igbo ịghọtago ehe mana iwe ewela gị ọ ka the spirit is really there on today's video ịghọtago ihe mmiri now with that being said actually anọ m on a mission to take get rid ah abakwa m english ndị be anyị anọ m n'emishọn tụchụpụsịa ihe ọbụla a na-akpọ ọchịcha nke ama m n'ụlọ ma bụ ndị na-eyizu iphone mana iphone dị n'ahịa ara this second ị nwere space the next second space agwụ na ana m eme vidio my vidio kọtụ amadịghị m o na my vidio akọtụla nnọrọ ka a na-akọ ya a sị m na anọ m na emishọn mkpochapụ na azachapụ ihe ọbụla a na-akpọ ọchịcha nọ na be m because afọrọ m ka ọgọm siris na-eyuzu ihe a na-akpọ comfort Ọka ka mfọ ka mfọ ama m nke ọ na-aza aza bọt lele ka ọ na-adị were achụ ụmụ ihe a na-arịgharị arịgharị n'ụlọ enyidighị m ya so ya ka m ji wee chọọ ka m were ya wee chụsịsịa ya mana ụjọ m bụ na achọghị m ịtọsa ya ebe ọ ga-abụ ụmụazị fe ya ha were tinye n'ọnụ biko bikos mana ọ dị ka akwa one ọ dị ka akwa na nwatakịrị nwere ike ife ha ya chee nọ ihe a na-eri eri ya were ya wee taa wee tọkịrị ọkam njọ chineke ekwena but before ya baa na nke a na-enye ihe m na-eyuzu for my for my shore spray or armpit spray this is the one i'm using currently and ọ dịzikwe ka ọ naghị right for me because ọ na-ejizi mkpabụ m nje i don't know why so si ka m ka unu ndị ọma njem ọnụ enweghị nke ị na-eyuzu dị gị nnọọ mma na arụ na-eme ka mkpabụ na nke enwuke dịka snow gbaa mbọ gwa m ya na comment section because aga m alaiki iyuzu ya I like Romy. what this one does to me, I like Romy at all. Eyus Gwena Mudov, and I think one other one. They were nice, they were working well, but along the along the line or along the road, had twist here on me like under two seconds. Amahami yet bataria. So Kuna drop that one in the comment section. Kaiga niru ga wasati here and ebe this strategic is ezo. No, no. Uh, arrange the natural lighting because ọkụ the. ewezuga natural lighting a natural lighting. karịa ime it's so bright so lele this one told m it's ya akọwa because the more you are breaking it the more it's smelling and the smell abụrọ ihe like like so come just such sachaa ya n'okpuru bed na ebe ndị ọzọ dịgasị see iche atụsago m in the other room So so room nke a bụ ihe and thankful the room aka nọ wee bido the vlog so let's do that very quickly and tosa ofu n'ime ebe ama m n'aka ụmụazị ama mba ebe a because ụmụazị ma no matter how you hide something they will shall find a way to chọpụta that thing ọ bụla izuru ya chineke mee ebere ka a ga-ahụ ibi ebe a because mgbọsị ị ga-atụ ihe ofu ihe n'ime wardrobe mgbọsị ahụ ka ha ga-achọ ibi ibu ogwu n'ime that same wardrobe they will like to go and play hide and seek there and then they will find it ọ na-afụ ofu ka nje tinye nke a na my kichin, ngwa ka anyị na-eje Hmm, mana ofu ka ọ fọrọ ka ihe m ga-eme candles tụsa ya anywhere is going to be fine i think i will have to buy more ee ọkwa na english ka m na-asụ ọ dị ka ma ga-egote ọzọ ịghọtago ka o wee zuo ọra niile ọnụ ka o wee zuo everywhere mana ka m just igode nke a n'akụkụ this gas cooker i think is going to be fine there exactly so that's that Hmm, look at how bright ọ dị n'ire ebe a nna e, anwụ nke a amaka nnọọ mana ọ dịzikwa ka dị too much ka m gaa ịtasa ide ya hmm. anyway achọkwana m iji mee ya a na-akpọ editing okay for my vlog ga-adị up on Sunday unu mana m na-epostu every Sundays ana hmm. m na-epostu ụbọchị ụka niile by 6pm west african time so achọrọ m ije kwado ihe onyonyo m ga-ekiri mbọsị ụka ka m na-ekeshọ na emere m ya edit dozicha ya ọfụma ọ dị very interesting so that unu kirie ya unu like ya ya wee like kwana ya unu like kwana ya unu subscribe wee ghọtago ka obi wee na-abụ m sọ polina polina so but before that afụrụ m abacha recipe mmadụ mere because unu bụ ndị na-eme ụmụ ihe food content creation unu a na-ekwe ka m hụrụ ụzọ mba Instagram unu ewere nne mechicha m anya mbata YouTube ọka njọ ntị ntị isi na TikTok karịa ogene ogene ogene ka m mere unu mwegagide hmm? wande wee fụ ka a na-agwakọta ihe dị ka abacha anụ mma ama m ka unu masha but abacha one of my favorite ejighị m ya egwu egwu nye m m ihe ọbụla nye m abacha m ga-anara gị ya n'obi ọma ghọtago mana ihe etikwu ya azụ na akpọm but anyway achọrọ m iji ụgwọ data abacha mana m ga-ebugodi ụzọ mesigodi my edits and maybe upload because all the good, the very important I'm marrying that one then I have got agọzi abacha but ka m of eme eh, editing Actually, I'm going to dị sugar cane because obodo fịara arụ ka m na-ata dị sugar cane were na edi agụụ so that m ga-eme agba my editing ghọtago maka ije <laughs> I feel like this vlog is going to be one for the one. Keep fine, I'm gonna terrible, babe. mere ndị ọnụ ndị m hụrụ n'anya I don't know how long it's been last since the last time I picked up this blog mana today is actually Monday why am I speaking English back to Igbo back <laughs> today is actually Monday Oops. tata ụbọchị Monday yeah and um, uh, I'm major a day practice at church because I'm a church girl okay mana anyị nwere ihe anyị na-akpọ timbral practice I'm na ị na-ekiri m ị ga-afụgo ka m so that's what that's where I'm going to actually this morning it's it's 9:42 a.m. in the morning ekunye very late because I'm so exhausted and I don't even feel good plus so yeah i don't i'm on manga vlog over there but i africa yesigaga i just wanted to come on here to go on go see Na the Eme. Today is actually the day that we are going to restock the fridge with proteins or meat. Debi eba. Tomorrow. Asị m kombi adoche gote m ka njojo tọọ na. This my hairstyle. What didn't when like career, but I think it's about time. I'm coming on a call. Yeah, I think it's about time I take it out. As was no Igbo nwa, so be Igbo na Igbo onye Igbo. Okay, so that's him come the Jen Kanjeje Toyisima is overdue. Okay, I want him when like this hairstyle. So actually made toy and also to take out my nails. Nobody called. Hey, on that was going to Um, yeah, I'm just I'm not going far, just somewhere down the street. So yeah, the gentleman na ya jekwa ngwa na ije ụmụazị na-abatago ọsọ ka m gbara ọsọ ka m because I'm bụla nwa to ọsọ it now ha ga-ejide nna ya the magazine tọ this hair and then we m engagement tomorrow like i already have my my week planned planned out okay so i have to go and do this today just toy and weave are something simple try to me anything on the hair so ka anyị let's go me like we go see on my O T D. My name is ọchị iyi it's just a simple long dress and then this bag my earring the hair I want to take out and my slip on my signature slippers <laughs> let's go okay fine I'm gonna Ugonna. Mamsi, Kedu magic. Go. Eh? Kedu. Fine. No. Kedu. You have to speak Igbo to me. Kedu. Fine. No. Odimma. Odimma. Exactly. That's my boy. High five. Good job. Kedu mụ na Chinụ. Kpọrọ m Zion. Kpọrọ m ya. Eyi ya ya.

Ugonna good job ọ Ugonna eh eh afa Ugonna Ugonna that's my boy let's go Rivers of living waters, yeah, yeah, yeah. Ooh, out of my belly shall flow rivers, rivers of living waters. Yeah, yeah, yeah.